mkpụrụ eji ebi ego and then ma ibu na-ebuli mana nsogbu anọghị a ga-enwe duplicate biko ajọ nke a remind everybody today saturday so tomorrow bụ sunday ma ịbụ onye katọlik ma ịbụ witness na Igbo Catholic tomorrow in na Senate. So that after the whole activity, Abadana, because na nwanne nwoke bụ Chuma Ọbara ga-akwa ọgwụ ya tomorrow. Ụlọ mana Chuma is the child of God n'agbanyeghị na o nwere otu papa ya si behave to a woman in the Catholic. So, but uh, I ga-apụta tomorrow ka a bịa the man, nwanne nwoke Chuma ọgbara oromana Chuma ọya bụ the only Obeledu man here were chie the dum one of Obeledu so biko ma ndị Katọlik ma ndị ha ga-agba mbọ dị ya yes biko ndị kwere ọ bụ eziokwu na Uju na-ebi ego anahụzi ya mana Uju anahụ ya Oscar nakwa ya because asị ahụ dị mma ya like told you before all ime onye anọ here You know this man here? His fatherless motherless. Your mama, your mama, man here. She's, fatherless motherless. So your own is not new. You are just a new intake. Okay, man? Good. Because them Nine, you are here. Me work on Ndankwere. Me the Country Club. Me Gran Isiogbu. Ọkwa na otu a Isiogbu chejiri ugbu ya. Wụrụzi ụmụ Chukwu biziebahụ gafe agafe maọbụrụ mgbidi awea ihe mere a awea biko come now ka anyị mee celebration yes piano ka anyị dula nwaanyị ọnụrụbụ ọnụ a ihi m bọtụ ka anyị na-eme nke don't forget that August one night we're gonna hear. the man very small but very mighty And a na-akpọ ya Charles Egbe onye mbiso he lost his small ọ sị na ọgọst na people encouraging people Over how people against people ga people encouraging people so biko bịa ka to soro encouraged that day this man was an active supporter of this community regardless yes and you lere anya ọwụ nwanne gọvanọ na ọnụwa gọvanọ onye mbise then onye ukwuta wụ deputy governor so i'm speaking as a team I ahịa here. I am a governor deputy now. <laughs> exile so because DJ ka ihe bụ ka ndị nkwere bịa a biko onye nwaanyi Woman! and Mrs. Uso, Prince Ebo in the house. Dọkịta anyị wee bịara ụka egwu ụkwụrụ ebe a na metro dị na-ebere discapacity. Ọ gịnị? ọ dị mwute all the children, all the doctors engineers ihe ashota mee anyị I abachukwu a anyị I ebe ọ nọ na ọ nọ n'aka nri Chineke in Jesus name I ain't got.

Because Niko omuriwe toyota venza mogiwa muyambire ndirerenti muiborere borore biko it now because police will do it in the next few and it will cost you a fortune. Because Toyota Venza, if you don't move it, you may have yourself to blame. so biko uh, biko ndị m kwere biko unu ga-aga were oche biko ndị m kwere ga-aga nọrọ ala biko ndị m kwere unu enwere iwe ọnwa ebe a ka unu ga-ebido mitin unu ga-agara ebe oche unu nọ ga were ala ọnwa ebe a unu ga-ebido mitin biko excuse me sir unu ga-aga were oche yes unu ga na country club wanumusukulu unahaziyeya yes ika urawannagega corner. Because gentlemen and ladies, what are we, man? I have one No, no wonder eh, you bet China Bamba. Nam the Ganu poor, I saw one yara. Then that was what I didn't with eh, the AK 47. onye wụ eti okwu onye nwanne ya gara Abuja anata ego on behalf of his community ọsịta onwere ma Toruga ọwụ ihe a nọ n'ime enwere ike ya biko at this point DJ Manjo ị ga-enye anyị egwu fọ ndị ọwụ na friends of ndị ngwere ma ọ friends of ọnụ ọhihi m ma ọ friends of even ordinary me ma ọ just ibi na Baltimore na ị na-agafe agafe m abịa ihe at the same time biko o oh, nwere ihe anyi All na-eme ọ eh? mmadụ oh, ma ọgodo ewu na somebody has lost a daughter some family have lost their wife somebody have lost a mom ọ dịghị fechafecha so biko if I hear my own ide ebe ahụ na akwụkwọ we may not know even here and the bụ the way you check already one gbaa mbọ rejista ya because you when you get the n'ebe they come out mmadụ n'aka you go home with a check and then aha gị anọghịzi ya ọbịbịa ibere adịzi here. ọhụhụ ya ọwụrụ ndị niile na-akpọ kraịst rụzie esi ahụ ịna anya n'akwụkwọ aha gị anọghị ya ọwụrụ ihe a gwara gị agba if you recognize me here I will not recognize you there so biko gbaa mbọ ọ bụ na idego cheki bifo ị nwere ike chee ya ahụ otu ihe a siri ugbu a you change your mind. May you upgrade. Then a new check. Replace the old one, More then additional check. How can you sell one piece of paper? Because we are working on faith. Uno mana first bana onye nwụrụ ihe nwere problem. Because I get bidogori by ịkwụ ndị airline ụgwọ, akwụọ ndị um, funeral home ụgwọ, before ebunye put ekwu money because of ozu. So it's a different stage. So ọ dịghị izu. Yes, because if you have support, because one boy here in this family, they need it and they need it now. Because ọ bụga na ị na-anya friend here ị nwere ike bịa lee n'akwụkwọ o nwere onye osendịrị ọ bụrụ osendịrị hụ mmadụ biko gbaa mbọ tinye something n'aha your friend ọ bụ otu a ka esi aga na heaven yes ehe No, get out, get Don't go here. Don't go there. Where, where, where, where, where? Now, how my whole, and I'm going to have my, how my hand. Okay, so I'll go there. Oh, yes. Because my good people, Onulanya, look at this. Ama, the young man, and the funeral, the mother. Okay, I will try Hennessy S.O. This drink is sold for $107.97 before tax. Because Google the one Yes. You can Google it, believe you me. Yes, this drink is sold for $167.97. This bottle. Before tax. Quote me. Yes. Because. From what? Yeah. guda hiya yi wani kwere unu ga mba wo ma ne kwere mu na ba na wo kwere so anya ga esi na mba ya kwere ga kwara ha me yes ya aga ko ya ko ka ya mu ke wa nwere because ọ bụrụ mmadụ move go from here tomorrow abụrụ go go li go bua na yes owo that time abazi ibu nna m biko biko keep on quiet na mgbọrọgwụ ọchị na-achọ ka o mekwa nnukwu mmanya eji enwe aṅụrị after that ka ebidozie na ịgba egwu na itoji a na ijekwa donation because ọ ya bịara hia onye ahụ onye nze ọ sigoro nwa ihe na-eme na be ha iwe onye mkwere ịma ihe na-eme na mkwere ah, mgbọrọgwụ ọjị mgbọrọgwụ ọjị thank you Because a ọ na mgbọrọgwụ atụọla mc metụzi enu ka ọ dj pụta ihe a ka agba egwu free exercise ladies and gentlemen ọzọ dr cc olejeme otu ome nke mbụ We are on your church here Because thank you for coming god bless you yes ije nye anyị egwu ka anyị megharịa ahụ biko onye ọbụla na-eme biznes ya ejila nwaanyị chere isi o bikọsọ ibikwasị nwaanyị aka ị gaghị ama ebe a gara ya ọ ga agwa after the fact ka a na-akpọ nwaanyị I'm telling you biko a sị ka etinye egwu ka ndị mmadụ gbarịa ahụ but in view of circumstances anyị ga-alaghachi ugbu a to ndị ụmụahịa iji seti egwu ndị ụmụahịa and he ị ga-agba mbọ m shift oche nwaanyị gị elere bi maka ihe na ọnwa n'ihe a ọ bụrụ ya fọd Delilah were anwa Samson Samson meja pawa o merie ya oge Samson na hey, eyi eyi ọ go late so biko advice ya baby. ka onye gị some distance biko gentlemen and ladies ụmụ ahịa people ọ wụrụgoro na iwu onye ụmụ ahịa as long as ị ṅụrụ golden guinea ị bụrụ onye ikwu anọ maọbụ onye oboro ma isi ala maọbụ ebule biko ọwụmahị ma ibeku ọ bụrụ holidays gị gara ụmụahịa come look the point we are come and then eji onye tell dibia to come even though na didi ẹgbẹ́ ọmọ sisi yẹ ọjà àbá àjàyè à because could na frozen ọkùnkùn na frozen so he need to come and do some demonstration of breaking the dollar down because so lè ṣe é jẹ́ ìrí àkùnkùn àhùrẹ̀ yá ama kama come here your mother is your mother is a human hair woman right so when you see my hair people you just if you stand up tall i'm telling you the people can do anything Yes. let me tell you again, you can quarrel with your people, but you can never quarrel with Umai. I'm telling you plain fact. Yes. Because DJ Manjo, Kunyegu for have people.